AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala ezi enyi m onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị ka onye nwe m nọnyere gị nọnyere ezinụlọ gị n'ezie ọ bụ ihe na-enye m obi ụtọ icheta na mụ na gị ga-anọkọ ka onye nwe m chekwaa gị ka onye nwe m leba anya n'ime ndụ gị wepụ nramahụ ndị ahụ nke pụrụ ịnọchiri gị ụzọ ya gaziere gị n'ụbọchị taa anyị na-achọ ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke edekwasịrị ije nke okwukwe ije nke okwukwe ije mụ na gị n'ụwa nke a bụ ije nke okwukwe n'ihe ọ bụla nke anyị na-eme ka anyị nwee ntụkwasị obi n'ebe Chineke nọ otu ọ bụla nramahụ si dịrị anyị ọnwụnwa niile nke na-abịa n'ụzọ anyị lee anya mgbe gara aga ọ dị otu nwa okorobịa nke gbalitatụrụla n'afọ n'ihi ihe nke ọ na-agabiga n'ihi nhụjuanya n'ụzọ ya n'ihi ntaramahụhụ n'ihi obi ezuwe ike ya ewee depụta ntụgharị uche anyị dị ka anyị hụrụ ya n'ụbọchị taa n'ụbọchị ahụ nwaokorobịa sị na ya kpebiri ịhapụ ọrụ ya na ya agaghị arụkwa ọrụ ọzọ ya kpebie ịhapụ ọbụna nwunye ya ya kpebie ịhapụ ikpere Chineke n'ihi na ike ụwa agwụla ya ya ekpebie na ihe ikpeazụ ya ga na ya ga-ewepụ ndụ ya ma tutu mkpebi a na-agba mgbọrọgwụ n'ime ya ya sị ka ya banye n'ime ọhịa n'ihi na ọnọdụ a emee na ya ya na-eche onye a kpọrọ Chineke olee ebe m ga-aga zute ya mgbe o ji banye n'ime ọhịa ya elegharị anya gburugburu ya sị Chineke na ọ dị otu mkpụrụ ajụjụ nke m chọrọ ịjụ gị ebe ị kere m n'oyi gị gwa m otu ihe nke ga-eme ka m ghara iwepụ ndụ m n'ọnọdụ a niile gwa m ihe ga-eme ka m ghara iwepụ ndụ m ị maara ọsịsa nke o nwetara otu olu wee daa sị ya nwa m nwoke lee anya gburugburu gị ka ọ na-ele anya gburugburu ya ọ hụrụ osisi abụọ dị iche iche asị ya ị hụla osisi nke a ya sị e asị ya ị hụkwala osisi nke ọzọ ya sị e olu ahụ wee si ya ụbọchị m dọrọ osisi abụọ ndị a enyere m ha ihe lekọta ha nye ha mmiri na-etufughị mgbe osisi nke a bido pue ma na-eme ngwa ngwa na-eto na-etufughị mgbe ma ahụ na ọ waala akwụkwọ ma osisi nke ọzọ a ọ bụrụ ma akụrụ ya akụ ọ dịghị onye manọ ma ọ dịghị mgbe m wepụrụ obi m ebe ọ nọ afọ abụọ wee gasịa mkpụrụ ahụ epubeghị afọ abụọ na afọ atọ wee gaa ma ọ dị ihe a na-akpọ ofufu mkpụrụ ahụ amaghị ma o meghị ka onye kụrụ ya wepụ obi ebe ọ nọ mgbe afọ ise gasịrị abịa leruo anya nke ọma ya dịka ala na-agbawata ebe ahụ akụrụ osisi ahụ ya dịka ọ dị ihe dị ka ome nke a na-ahụ ọ na-epupụta ma ọ bụrụ na iwere ome ahụ nke ọ na-epupụta tụnyere osisi nke ọzọ ori na mgbe a kụrụ ya na-eme nke ọma ọ dịghị ihe a na-ahụ ahụ ọ dịghị ihe ga-egosi gị na osisi a kere ndụ ịma ihe mere gị onye mụ na ya na-atụgharị uche a sị na mgbe ọnwa isii na-agasị osisi a bịara nwopụ too tokarịa ọbụna nke ahụ bidoro ori ime ngwa ngwa sitere na mgbe a kụrụ ya olu ahụ wee si ya nwa m nwoke ọ bụ na ị maghị na ọtụtụ afọ ndị anyị na-agabiga nramahụ ha niile na a na-ewulite gị elu ka ịgba mgbọrọgwụ eme ka ọ mata na osisi a nke na-epụghị ngwa ngwa na-agbalị ike ya ịgba mgbọrọgwụ ọ bụghị na ọ chọghị ịpụ lee anya gị onye mụ na ya na-atụgharị uche nke a ga-eme ka ị marasị na enwere ike inwe mmadụ abụọ ma akara aka ha pụrụ ịdị iche iche eme ka ọ matasị n'ọnọdụ ndị ya niile na ọgbaa gbaa mgbọrọgwụ mgbe aha na-achọ ka mkpụrụ osisi a pụe ọ dịghị mgbe Chineke gbakutere ya azụ ewedala onwe gị ala gị onye nke Chineke akpọla onwe gị onye ọ dịghị ihe ọ bụ ekwela ka ọnọdụ ahụ nke na-agabiga gbochie gị ime ihe nke ị kwesịrị ime ma nyere onwe gị aka ọ dịbeghị mgbe Chineke sị na ọ dịghị ihe bụ akpọla onwe gị ihe na-adịghị ihe ọ bụ chetakwana anyị na ije anyị bụ ije nke okwukwe iji anya na-ahụ ihe ahụ nke na-adịbeghịnụ dịka ga-asị na ọ dị ya ma emesịa ga-ahụ na ọ dị ya biko mgbe ọnọdụ ndị a na-abịa n'ụzọ gị kwee ka ire gị kwuo okwu nke nkwali nye onwe gị n'akụkụ nke anyị ma ewelata ya ụlọ ọ dịghị onye ma ebe nramahụ a si na-abịa mgbe ahụ ị na-adụ ụmụaka ọdụ agbakụtala ụmụaka dị otu a azụ ndị ụfọdụ emeghasị aga m abụ gị ọnụ mata na nwatakịrị dị otu a na-agba mgbọrọgwụ na ọ dịghị mgbe ọ gaghị eto ọ dịghị mgbe ezizi gị niile na atụmatụ gị niile ebe ọ nọ ga-abụ nke efu mgbe ị na-adụ nwaanyị gị ọdụ na-achọ ka o bie ndụ n'ụzọ isi chọọ biko kwee ka ohere nke ịgba mgbọrọgwụ a pụta n'etiti gị na nwaanyị gị ọ bụrụ ụmụnne gị bụrụ ndị enyi gị biko nye ohere ka mmadụ gbaa mgbọrọgwụ ngwa ngwa gbara mgbọrọgwụ a tọọ ezigbo ntọala nye ndụ ndị dị otu a ga-ahụ na a ga-enwe mgbanwe gị onye mụ na ya na-atụgharị uche ụzọ niile nke nramahụ ndị a si na-abịa adịghị nke na-eweta obi ụtọ ma ihe m chọrọ ka ịghọta n'ụbọchị taa bụ na tụkwasị Chineke obi mara sị n'ezie n'ikpeazụ na ị ga-aṅụrị ọṅụ n'ihe ndị a niile na Jehova ga-atụgharị ọnọdụ gị na ọ ga-eme ka gị onwe gị too ọ ga-eme ka ihe ọ bụla nke nọ n'akụkụ gị too ọ ga-eme ka ọnọdụ gị tụgharịa nke onye ọ bụla ga-ahụ ma nye Chineke otuto ọ dị otu nwoke nke maara ihe a na-akpọ Hugh mila ọ na-eme ka anyị mata sị na nramahụ ndị na-abịa n'ụzọ anyị bụ ohere nke anyị pụrụ iji mee nke ọma naanị na ha na-epu ogwu tụkwasị Chineke obi lepụ nramahụ ndị ahụ niile anya mgbe na-adịghị anya ọnọdụ ahụ ga-agbanwe ya gaziere gị bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kụọrọ nwanne gị nwaanyị n'ekwentị na 0706 363 7224 0706 363-7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ awrnigeria at at com ma ọ bụ awrnigeria at gmail at gmail ezi enyi m mara na ị nwere ike ige oziziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ezi enyi m na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume ka ngọzi na amara ya dakwasị ezinụlọ ya n'aha jizọs amen

na nghọta gị ụzọ gị niile mara ya mara ya ya onwe ya ga-emekwa ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme okporo ụzọ gị niile ka o ụzọ gị niile ụzọ gị niile ụzọ ụzọ gị gọzie ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme okporo ụzọ gị niile ka guzozie ụzọ gị niile Am not worthy. I am not worthy to be called. I am not worthy to be called your son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. Forgive. forgive us, Lord. Forgive. Forgive, my Father, forgive. Father, forgive us. Forgive. Father, forgive us. Forgive. Lord. Seventh Day Adventist Church Choir Garki Abuja unu emeela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị mbụ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ gbaa unu ume n'ihe ọ nke unu eme n'ime ụwa anyị nọ n'ime ya n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ igbo anyị abịakwala ọzọ ka anyị n'isiokwu nke a ndị mkpa nke anyị na-ekwesịghị ịhapụ ahapụ onye nwe anyị nọnyere anyị taa mepee anya gị mepee ntị gị ka ịnụ eziokwu a nke site n'okwu onye ya na-apụta ọ bụrụ na anyị ewere ya tinye anyị ga-anụ ihe niile anyị mkpesara e ya aha Chineke elu n'aha Jizọs Kraịst onye nzọpụta anyị amen mgbidi nke a na-enweghị ike ịtụkwasị obi ọ bụ isiokwu anyị taa mgbidi nke a na-enweghị ike ịtụkwasị obi akwụkwọ Joshua isi abụọ anyị lee anya na nkega nke itoolu mgbidi nke a na-enweghị ike ịtụkwasị obi ọ dị otu obodo a na-akpọ Jeriko bụ ụmụ si na ndọta na ma ọ Ijipt na-alọta ha akụfechala obodo niile dị iche iche gafee oke osimiri iwe were ụkwụ na-abịa abịaruola ha na jọdan ma ọ bụkwanụ mmiri jọdan mgbe ha bịara ha elepụ anya lekwa mgbidi jeriko ka ọ matịpụrụ mgbidi a na-enweghị ike kụkpọ akụkpọ mgbidi mmadụ na-enweghị ike ịgafe joshua wee sị mmadụ abụọ ga-aledoro anyị obodo a ma n'ime mgbidi a o nwere onye na-atụkwasị gị mgbidi obi onye a na-atụkwasịkwanụ mgbidi obi bụ mmadụ a na-enweghị ike iwere ka ọ bụrụ nwa chineke ọ bụ onye akwụla aha ya mbụ ha n'ime ịgba akwụla ya na ire mmanya na-abanye anya obi ya mbụ aga m adị ka ndị ya aga m ndị ya na-abịa abịa mgbidi a o nweghị onye ọ bụla o nwere ike ịzọpụta ọ bụ onye na-ekpere na chineke kama o lere anya sị ndị a na abụla ndị mmeri ọ bụrụ na m abụrụ otu n'ime ha a ga-enyere m aka n'ime ha chineke sị ị ga-achọ m chọta m mgbe ị ga-eji obi gị dum na onwe gị dum chọọ m mgbe ahụ ka ị ga-achọta m nwaanyị a chọọ chineke ngwa ngwa a na-emepeta ụzọ jeriko ka ndị mmadụ pụtụ bata lekwa mmadụ abụọ ebe ha mịbatara onwekwana ebe ọzọ chineke ga-eduga ụkwụ ha na ọ bụ ụlọ nwaanyị a na-achọ ya ya ewere ụkwụ ya abụọ were anya ya abụọ lepụ hụ mmadụ abụọ a ngwa ngwa ọhụrụ ha chineke si zụta eziokwu erela ya ya zụrụ mmadụ abụọ a n'otu ntabi anya zụba ha n'otu ime ụlọ gbachie ụzọ ya ngwa ngwa gbachiri ụzọ ya pụtakwa mana azụmahịa nke ụbọchị ahụ adabacha n'obi ya ya na-eme ngwa ngwa oke nwere ike isi mechie n'otu ntabi anya a ga-agbanyere ezi izu si ya lee na mmadụ abụọ ndị batara ebe ndị ya na-ama na nwaanyị akwụna ezo na ya sị na ya ama ihe ha na-akọ were ha zobe n'ime ụlọ zobe ya n'ime ụlọ n'ihi na ọ zụtara eziokwu ma ebe anyị si mere isiokwu taa na akwụkwọ joshua isi abụọ lee anya na nkega nke itoolu mgbe ha bidere ka ha rahụ ụra nwaanyị a bịakwute ha wee sị ha ndị ikom amaara m chineke unu enyewe unu ala ihe gbasara unu adakwasala anya ụjọ unu ji anya na mmadụ niile bi n'ala a akpọnwuo n'ihi unu n'ihi na anya anụna otu chineke siri mee ka osimiri uhie dakpọọ ụnụ agafee n'ala nkịtị anya anụna ihe unu mere n'ala ijipt anya anụna otu unu siri ndị eze abụọ nke amụrụ mbụ sahọm na ọga anya ahụkwala otu n'usiri bibie ha dịka anyị na-anụ nke a ngwa ngwa anyị na-anụ nke a obi anyị niile adaala mba o onye ọbụla ume dị n'ime n'obodo a n'ihi na chineke unu chineke unu bụ chineke nke kere eluigwe n'ụwa na ihe niile dị n'ime ya ngwa ngwa okpurukwu a ndị a ma jijiji na ndị ihe nke a mere na ndụ ha akọtaghị ya ma onye na-abịa abịa kọtara ya onye na-abịa abịa onye na-ama akọtara ya n'ihi na baịbụl sị na unu ga-anụ ukwu a ọ bụrụ na unu eti ya n'obi okwukwe na-abịa site n'ọnụnụ ọnụnụ chineke nwaanyị a anụna site n'ihe ọ nụrụ ka o ji kweta na chineke a ya sị unu ga-azọpụta m zọpụtakwa ezinụlọ m mgbe anyị na-atụkwasị mgbidi ebi Eleghị ihe ị tụkwasara obi gị taa na mgbidi jeriko atụwa ya n'ihe ọtụtụ na ihe nọ n'etiti ya onwe otu mmadụ efu ga-eji na ya ma otu nwaanyị akwụla asị atụkwasịghị m mgbidi obi n'ihi na amaara m na chineke m kwesịrị ntụkwasị obi na ọ ga-eme ihe ntị ọbụla nnụrụ ya ga-asị Chineke n'ụbọchị taa ka m na-ayọ ka anyị mara mgbidi anyị ga-atụkwasị obi na ọ bụ Chineke onye kere eluigwe n'ụwa otu a ka esi napụta nwaanyị a na ezinụlọ ya na mgbidi Jeriko ya bụrụ naanị onye a napụtara na Jeriko niile mee ka ya na ya ma ezinụlọ ma ikwu ma ibe azọpụta ha ya bụrụ onye emechara lụbata n'otu ụmụ bịa lụbatara n'ala Izrel esite na agbụrụ ya mụta Jizọs ị mara na na ntụkwasị obi ịtụkwatara n'ebe Chineke nọ nwere ike ịtụgharị ọnọdụ ga-eburu ihe i chere na ikpesa ya bụ n'ụbọchị taa ana m akpọ gị oku weta onwe gị n'ebe Chineke nọ tụkwasị ya obi Jehova bụ oke nkume ndị ike na onwe onye ọbụla mgbabatara n'ime ihere ga-eme ya mere nye onwe gị nyechasịa ya ka ị bụrụchaa nke ya ka esi otu a bulie aha chineke elu ayọm chineke ya na onyere gị ka ị na-anụ okwu ndị ya n'aha jizọs kraịst onye nzọpụta anyị amen ma kelee onye mgbasa ozi Desmond Michael onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ma ikike nke pụrụ n'ime gị ka mmụọ ozi Chineke nọnyere gị na-edu gị n'ihe ọ bụla nke chọrọ ime n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio unu Adventist World Radio si na-abịara unu ozi nke nzọpụta ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 kọrọ na anyị n'ekwentị ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com ma ọ at gmail dot com at gmail dot ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo